mgbede ọma na mgbede ọma ụmụnne m ndewokwanụ tata chi chi ejigo anyị nọ n'oyi anyị nọ n'oge oyi ya bụ etu m si kpuchisi onwe m oyi kpatara ya ekene ọma na ụmụnne m ebe ọbụla ya nọ na tata tata bụ nkwọ ama m na ụfọdụ n'ime unu dị ka m ụfọdụ n'ime unu akwadosigo nnabata etumnwa si kwado nnaba ụfọdụ n'ime anyị anabagokwa na anaba ụfọdụ n'ime anyị ka na-eteta eteta mana dịka anyị si kwu anyị ga na-aga njem a na-agbanyero otu ọbụla ụbọchị si dị anyị si ịtụ a na-esie ekene ọma kwanụ daalụnụ ka anyị gaba n'iru maka na chi adịrọzi chi ejigo chi ejigo rinne ndị jele ọlụ esigokwa n'ọlụ bata ee ụfọdụ n'ime na-anabakwa ka wee gbaa ọzọ tata ekene ụmanụ unu ndị bụ ndị ka mụ anya nke kịta ndị na-amụrụ anya kịta gbayalụnụ m nọọ o si wee dapụta unu mesizia na eje na YouTube Ngozi Chukwuka Adaobi Ijele YouTube chanel unu ejezida nne na-enye ebe afụ maka ama m na ọtụtụ ndị na-ajụ kedu ebe fa ga-eje na-afụ ife ndị a niile anyị nọ na YouTube Ngozi Chukwuka Adaobi jele ife ọbụla nke ọbụla onye na-afụrọ biko ka o jee YouTube ka o jee nene ya ka m dị n'oyi <laughs> oyi na ụla ozi m ji bịa tata bụ ụmụ ajaana e-, ebe anyị kwụsị n'izu gara aga ebe afọ ka anyị ga-ebidokwa maka na dịka m si kọwa na mgbe anyị malitelu ozi ndị a niile igbo bụ ife a na-eme eme ọ bụ nnukwute ife mwute na onye dịka m pụta kịta na-atụsasị ụmụ ife ndị a maka na ọ bụrụ etu a ka ndị ọkpọ na ndị egede si wee nebe anya ka ọ dị emerọ igbo ka ọ bụrụ ife a na-ekwu ekwu na ife a na-agụ agụ na ife a na-ede ede emela igbo ka igbo bụrụ ụzọ ndụ usoro ndụ mana anyị agbapụgo n'anya bụ usoro ndụ gbajee usoro ọzọ ozi ndị a niile m na-ezite bụ iji kọwaa usoro ndụ nke ndị igbo iji kọwaa okike ụwa nke ndị igbo iji kọwaa mmalite ije nke anyị ọ na-adị mma ka mmadụ mara onye ọ bụ ọ nke a bụ isi amamife niile nwata mara onwe gị anyị tụsara nke a n'oge gara aga mara onwe gị onye na-amarụ na ọ marụ mana ọ marụ na ọ marụ bụ ozu nke a bụ ọnọdụ anyị fụrụ onwe anyị kịta na ọtụtụ ife nke bụ nke anyị na anyị amarọ fa mana ebe o si jọkalịsịa na njọ bụ na anyị amarọ ọdụ na anyị amarọ o wee bụrụ mụnwa oke ife ịtụnanya maka na mụnwa na-akọ ụmụ ife ndị a niile m na-abịa na-akọ ọtụtụ ife ka mụnwa kwa ka m na-achọpụta maka na ezie n'ezie anyị bụ ndị igbo kịta n'ụzọ ọdụ ka ndị alụ anyị bụ ndị igbo tata dịzị ka ndị alụ alụ nke anyị ma mgbe anyị na-eme na alụ nke anyị ma anyị na-amarọli na anyị na-eme onwerozi onye ma ụzọ anyị wee na-efu ụzọ na-adaba ọfịa anyị nọ n'ọnwa ajaana tata bụ izu nke atọ ya bụ abalị oru na ofu e, site n'oge anyị bido na-atụsa ajaana ọ dịka ọkaligokwa unu eweniwe ọkaligo maka na ife na anyị ebi ọ na-abụ ọnwa bido anyị abata na ọ bụ ọ na-abụ mgbọsị ụka dabalụ mgbọsị ọ dabalụ n'ụka ka anyị na-abata ozi anyị nọdụkwanụ n'ime tata bụ Mọnde. abịara m nyaa wee dasị ka m ka anyị na-akọwa na-aga etu anyị si na-ene anya n'izu gara aga ọ ga-ekwe anyị ghọta maka na anyị bụ ndị Igbo anyị na-aghọta ife etu nghọta anyị si dị nghọta anyị emere eme ekwu aja anị ọtụtụ n'ime anyị echee na aja a na-ekwu bụ aja nke anyị na-azụ ụkwụ n'ọba aja nke anyị na-asa ụkwụ nke a na-aga wụfue mmiri ọmị anya nke a na-abụ anyị ube ube eto n'ime nke a na-abụ mmadụ nwa egwu anị tinye ọnya anị ya ekpopụta ya bụ aja onye ghọta igbo ọghọta ụwa onye ghọta ụwa aghọtago efe niile n'izu gara aga ekpata m aka na fiziks na kemistri na nakwa e, e, mekaniks mana ebe anyị tibela anya n'ime fa bụ kwọntọm maka na ndụ ndị igbo nwa bekee sayensị nwa bekee akarolu ebe afọ nke a bụ ife anyị ka anyị amalụ sayensị nwa bekee ka na-akọ ife nke ọka ka chọpụtalụ ọ chọpụta tata o si na ọ diskọvago sayensị tata abụrụ nwa bụ nke dị narị arọ gara aga maka na a ka na-eme nchọpụta nchọpụta ọ bụrụ onye a bụ mbido mana ebe igbo galụ bụ ebe miri emi karịa ebe sayensị nwa bekee nọ ọnya kpatara na ọtụtụ ife anyị na-alụtụ aka ọ bụrụ sọsọ ịtụsa fiziks maọbụ ịtụsa kemistri maọbụ ịtụsa mekaniks maọbụ ịtụsa bayọlọji maka na ife anyị na-akọwa kịta bụ sayensị nke nke gamili-gami n'ebe nwa bekee nọ nwa bekee ka na-amụta amụta ọ ka na-etopụta etopụta bịa chọpụta ife ndị a niile nke a ka m ga-eji wee kọwaa na igbo si aja na ife anyị na-akọwa abụrụ sọsọ aja nke anyị na-afụ anyị na-ekpolu n'aka ife a na-akụ ife igbo na-ekwu maka ya bụ ntụ na uzuzu nke mmụọ ntụ na uzuzu nke mmụọ nwa bekee kpọlịa subparticles ọnya ka anyị ji wee kpọọ ọnya n'izu gara aga atọm ebe anyị bido n'ebe anya na-aja anyị anyị bido n'atọm nke a bụ afa nwa bekee kpọlịa mana afa ndị igbo kpolia bụ aja ana so ife ndị a niile anyị na-ekwu n'aja na bụ fa bụ sub ife faji sọp sub bụ na anya ada afụ mana ọ dị mana mgbe anya bido ịfụ nke a bụ na ọpụtago ife ọpụtago na ndụ ife igbo na-akọwala anyị bụ na <clears throat> ndụ niile ndụ niile ndụ niile malitelu ndụ niile dị okpukpo ịbụa nke afụrụ anya na nke a na-afụrụ anya nke afụrụ anya nke a na-afụrụ anya bụ ebe afọ ka nke afụrụ anya si wee pụta nke a ka igbo na-akọwa mgbe ọ na-ekwu maka ijele mgbe igbo na-ekwu maka ijele afa igbo balụ ndụ ọ kpọrọ ijele ife igbo na-akọwa bụ na ndụ niile ndụ niile ma nke afụrụ anya ma nke a na-afụrụ anya ife ndị a niile maka na-etu akụwa igbo dị dịka mgbe anyị na-ekwu maka anyị anyị kwuo maka anị mmụọ na anị mmadụ ya bụ anyị nke afụrụ anya na anị nke a na-afụrụ anya etu a ka ọ dịkwa atọm etu a ka ọ dịkwa aja ana etu a ka ọ dịkwa aja ana ebe aja ana si wee pụtazie ali wee nwee mkpụrụ nke ị na-afụ anya mkpụrụ nke afọ ị na-afụ anya ọ bụrụ na igbulibi egbulibi egbulibi egbulibi egbulibi egbulibi egbulibi egbulibi egbulibi ị ga-egbuligide efu na ọ ga-aghọ ntụ ghọọ izuzu ana izuzu afọ na ntụ ị na-afụ anya bụ maka na ọ nọkọtara ọnụ maka na mgbe igbulieli rue ịma mfụzi anya ọgbakọta ọnụ ọgbakọnye ọnụ ịfụbịa anya ọbụlụzie ntụ ọbụla izuzu mana ọ na-akpọ nkụ ọghọla aja ife igbo na-akọwala anyị bụ na ije ndụ mmalite ndụ dịka mgbe anyị na-akọwa ọnwa okike na mkpụrụ ndụ gbawapụtara igbo na-ekwu sị na ijele nke bụ ebe ndụ niile si pụta ma nke afụrụ anya ma nke a na-afụrụ anya na ọ dị ife ịtọ melia ife ito gbakọtara ọnụ wee mee nya ọdị ọ ife ịta ka anyị na-ene anya n'ime mgbe anyị na-atụsa maka atọm n'izu gara aga etu a ka atọm sikwa wee nyekwa gị ife ịta ndị a mana ịgafe ife ịta afọ atọm tụsalụ gị ikwudo ife ịtọ anụnwa bụ ife ịtọ mmụọ ị ga-enweta ezumezu ị ga-enweta ezumezu ị ga-enwetakwanụ izuzugbe ezumezu izumezu na izuzugbe ife taa ife taa bụ ebe ike na mmụọ ndụ ife ọbụla ịfụla anya ife ọbụla ịfụla anya ya bụ anyị na-ekwu atọm ka anyị ghọta na anyị na-akụwa maka sub particles sub particle anyị na-ekwu bụ ntụ na izuzu mana ife ndị a pekarịrị ntụ na izuzu nwa bekee kpọlia atọm mana tupu nwa bekee enyerezi anya proton nyebie e, electron nyebie neutrons ụmụ ife ndị a nwere ife gbakọnyelufa ya ka igbo ji wee gwa anyị na ọ bụ ife ndị a bụ ije ele ewesụgafa e onwero ife ị ga-afụ anya onwere ife ị ga-afụ na ndụ onwero ife ị ga-afụ na ndụ onwero ife ị ga-afụ n'ụwa onwere ife ị ga-eji onwero ndụ amandị maka ife ndị a ndụ mana mmalite ọ na-enye ndụ ọ na-enye ndụ ike ịtọ dịka ezumezu izumezu na izuzugbe ọ efe taa ga-achịkọta ọnụ wee mapụta ndụ nke a ka igbo na-akọkwala anyị sị na ịbata n'ime ya bụ ije ele ịbata n'ime ndụ ije ụwa ị ga-afụ na ị ga-enwe ike ike nke anyị kpọrọ n'oge gara aga ọkala ọra nke a bụ protons ka nwa bekee kpọrọ ya ị ga-enwetakwanụ ide duu nke a ka nwa bekee kpọrọ neutrons ị ga-enweta apịa maọbụ akwụ agalị nke a ka nwa bekee kpọrọ electrons ịbịa n'etu ndụ si wee dị n'etu ndụ si wee na-aga ife igbo na-akọwala anyị bụ na ike maka na ndụ ga-enwe ike ndụ ga-enwe apịa ndụ ga-enwe ide tupu ndụ adị onwero ife ga-abụ sonya onwero ife nọ sonyanwa ịbịa na ike etu ndị igbo si kọrọ anyị ife ị na-aghọta bụ na ezumezu karịrị izumezu ezumezu karịrị izumezu ịbata n'ime apịa ife ị ga-afụ bụ na izumezu karịrị ezumezu apịa bụ na izu izu mezu karịrị ezumezu ịbata na nke ndị igbo na-akpọ ide duu ịfụ na ife igbo na-akọwa bụ na izumezu na izumezu na ndị a na-abụra anya nke a bụ igbo si na ọ nọ na ide duu na ezumezu nọ na ezumezu na ezumezu ife ndị a na-abụ rara anya onwero nke ka ibie onwero nke ka ibie ọ bụrụ na ịbịatafụ na na inwele ezumezu karịa ezumezu ịmaa na inwere ike nke a bụ nyanwa bụ protons ọkala ọra nke a bụ nyanwa bụ protons ọkala ọra ife ọ na-akọwalụ gị bụ na ịbata n'ime aja ana na aja ana dị ife ịtọ na aja ana dị ife ịtọ nyelie ndụ merụ ndụ si ya wee si ime wee gbakapụta na ife ịtọ anyị na-ene anya na ị ga-enweta ike na ị ga-enweta ide duu na ị ga-enweta apịa maọbụ akwụ agali ife ndị a bụ ife nọ n'ime aja ana ya bụ na ofu ga-abịa ike etu a ka esi kọwala anya na protons eh, na atoms na ga-enweta protons na ị ga-enweta eh, neutrons na ị ga-enweta electrons etu a ka ife dị iche iche si wee dị n'ụwa etu a ka ife dị iche iche si wee dị n'ụwa ụwa nke anyị fụrụ anya ife ọzọ igbo na-achọ ka anyị ghọta n'ime nghọta aja ife anyị na-achọkwa ka anyị chọpụta ma nwee nghọta n'ime ife gbasara aja bụkwa ife ọzọ igbo kpọrọ mmụọ awala ọgọdọ nke a bụ hydrogen atom nke a na-akọwazi ebe anyị bụ etu aja ana si wee wepụta anyị nwa bụ ndụ bụ ndụ hydrogen atom nke a ka igbo na-agwa anyị na afịa bụ mmụọ awala ogodo aja na ka anyị ga-enwe ike ịghọta na ife ndị a niile si na mmụọ pụta maka onye kpatara na anyị na-ekwu eke oye afọ nkwọ mgbe anyị kọwara maka okike anyị kọwaa etu ekuku si wee pụta tupu oya apụtazịa na afọ apụta na nkwụ apụta ife ndị niile bụ ife si na mmụọ pụta ụwa etu a ka o si dị n'akụkọ okike ndị Igbo gwara anyị na mgbe anyị nwa mụ na gị nọ ndụ tata ife bụ na anyị bụ ndụ bụ kịta na mmụọ na mmadụ kanụ n'ofu site na agwa onye ka nkwọ kpalụ ya bụ ume ndụ ife anyị na-aghọta ife ndị a niile bụ na ebe anyị si pụta n'ụwa abụrụ nke a anyị anya o nwere ebe ọzọ anyị si tupu anyị pụtazie na nke a anyị fụrụ anya ya bụ na aja na si na mmụọ wee pụta ife aja na bụ ife malitele ije na mmụọ non fizikal non fizikal. ife ndị anyị na abụrụ fizikal realiti ọ bụrụ maka ife na ichinite aja anyị aka ịfụ na aja anyị nke echi aka na nkụ maka ị na-afụzi anya metụ aka sie ya n'imi taa anya eze ọ dị fizikal ma n'ezie n'ezie nọ nwee non physical source na ebe o si bịa the origin bụ non physical ana ife ọbụla dị n'ime na o nwere ike na o nwere ide jụụ na o nwere apịa ife ndị a na akụwala anyị na onwero ife dị ka isi na ọ dị na ife ọbụla nwere ike nọ n'ime ife ọzọ igbo chọọ ka anyị ghọta bụ na aja na anyị na-ene anya ọ bụrụ anị etu anyị si kwu n'izu gara aga anị dị iche anị bụ anị mụ na anị mmadụ aja anị bụzi ife nọ n'ime ife mezulu nyaba anị ma afụlie anya ma afụrụ ya anya ọ bụrụ na mmadụ eweta glas bọtụl ọ na-enye anya maka na ifi n'ike na ife dịbụ n'ime bụ mmili oyi dị n'ime o wee ṅụsịa mmiri dị na ya ọ sị na kịta na ọghọ ezi maka na mmiri a nọrọzi ya n'ime ọ bụrụ eziokwu na ọghọ ọghịa ọnwe ife ka dị n'ime ikuku ka dị n'ime ịbanye n'ime ikuku a dị n'ime ị ga-afụ na ụmụ ikuku dị iche iche na ị ga-egbusa nwụfa ọksijin hydrogen ụmụ ife dị iche iche ka nọ n'ime gases dị iche iche ka nọ n'ime kalama anyị chee na ọghọ oghe etu a ka anyị ga-esi wee ghọta ife a na akụ gbasara aja anị na ana na ana na onwe ya bụ ana ka aja ana onwere onye ga-afụ mmalite ana onwere onye ga-afụ njedebe anyị. etu m si mụọ atụ nwa ebu n'afọ onwere ka ọfụ maka na ọka nọ n'ime arụ o nwere ọka ọ nọ n'ime arụ afọ ọka ọfụrọ mkpụrụ obi nne ọfụrụ umeju nne ọfụrọ mgbeli afọ nne ọfụrụ ọtụtụ ime arụ nne niile ọfụrụ ya maka mgbe afọ ọka nọ n'ime arụ mana amamife dị iche mgbe afọ ọka nọ n'ime arụ ọ nọ n'ime arụ ọnwa ite naanị mana ọfụrụ iru nne nke ọ na-afụ arụ nne ife a ga-eji ife aghọta bụ na aja ana n'onwe ya bụ ike ana ụzọ narị aja ana ga-abụ ụzọ oru nke a bụ e, e, etu ikwu anya na onu nwa bekee ọ bụrụ 4% <clears throat> sorry oluru oru <laughs> oru bụ 20% oru bụ 20% ya bụ ife anyị na-eji iji nke aghọta bụ na anị akalịkalị aja ana mana aja ana nke a anyị na-akọwa na echiche mmadụ sayensị nke taa ma nwee ike ịtụsa nwe even though na ọ bụ sọọsọ 4% 4% of anị. mana n'ezie n'ezie 4% afọ ka nọ n'ọchịchị maka na ọtụtụ aja anyị na-ekwu kpakpando bụ aja na kpakpando bụ aja ife ọbụla anyị fụrụ anya kpakpando bụ aja ana mana kpakpando anyị na-afụ ọtụtụ n'ime kpakpando afọ ka bụ kwali izuzu izuzu na ntụ fa akara wee gbakọ ọnụ nke ị ga-akpọ kpakpando ya bụ na ife anyị ka na-amụta ife anyị bụ ndị igbo ka ma karịa nke nwa bekee ma erika mana anyị bụ ụmụaka ndị igbo anyị banye n'ụlọ akwụkwọ enye anyị nkụzi nke ga-eme ka amamife anyị wee dị na mkpirikpi karịsịa dị ka o si kwesị ịdịnụ ya ka m ji si anyị na-agụ ife ndị a niile anyị na-akọwa ife ndị a niile a na-akọwa ka anyị were ụkwụ ya na ebutuli ụmụaka anyị maka na mgbe anyị na-ekwu eke mgbe anyị na-ekwu oye mgbe anyị na-ekwu afọ mgbe anyị na-ekwu nkwụ ife ịnọ a na-ekwu ọtọsago ụwa mana ọtọsa ụwa karịa ife sayensị nwa bekee na-akọ maka ya ọ tọsara ụwa karịa ebe sayensị nwa bekee ka nọ kedu ka anyị si bụrụ ụmụ ajaana ife ndị a niile na-akụ a bụ ka anyị wee ghọta ebe anyị si bịa na anyị bụ ụmụ ajaana n'izu gara aga a sị m na anyị bụ ụmụaka na ụmụaka bụ primodo children ndị so mgbe na oge anyị na-akọkwa maka e, ọnwụ okike anyị kọọ maka ndụ etu ndụ si wee gbawapụta kwesị na ọmandụ ọmandu ọmandu wee sị na anyị afụgo ndụ ọ bụrụ na ị bịa nene konshọsnes a na-ekwu maka ya ife ọ na-akpọkwa ife bụ consciousness bụ ọmandu ife bụ ọmandu bụ mmandụ ife bụ mmandụ bụ mụ na gị igbo igbo anyị na-akpọ onwe anyị igbo anyị na-akpọ onwe anyị bụ ime ka anyị penata nwa bekee kpọrọ anyị afa igbo nwa bekee nyere anyị igbo n'ezie n'ezie ife anyị bụ anyị enwere afa anyị enwere afa anyị bụ ndị mbụ ikene maka ndị mba afọ ka anyị ji wee nye anyị afa ife anyị nwere bụ atụmatụ atụmatụ ife bụ afọ anyị bụ atụmatụ ndị gboo ndị mbụ ndị mbido ndị mbido okike ndị mmalite okike ndị mmalite okike ya bụ na igbo na onwe abụrụ afa maka gịnị na ụmụ ụmụ igbo ụmụ ajaana ụmụ ajaana abụrụ ndị ị ga-etinye ị ga-enye afa maka na afa ga-eme fa penata ụmụ ajaana bụ ụmụ ụwa ụmụ ajaana bụ ụmụ okike ụmụ ajaana bụ osi na mmụọ pụta mmadụ ụmụ ajaana bụ mmụọ na mmadụ gbakọtara ọnụ inye afa ga eme na taa mana ị nwere ike ịkọwa ifefe bụ ị nwere ike ịsị na ndị a bụ ndị gboo ya ka anyị ji wee kwuo sị na gboo enwere ọgụ. na onwere onye ma mgbe igbo bidoro onwere onye nwee ike ịkọwa mmalite igbo ife ama bụ na ndị a bụ ndị gboo kedu ife ọ na-akọwa na fa ndị gboo ọ na-akọwa na fa bụ ụmụ na fa bụ ndị dị bandles na fa bụ ndị na-adụ limited they are not limited by time or space they are not limited by time or space they are not bound by time or space ọ ya ka igbo ji wee nye anya bụ okwu gboo ya ka faji na-akọwala anyị sịkwa anyị na taa bụ gboo ka anyị ghọta na gboo na taa bụ ofu unlimited by time and space nke a bụ ife ụmụ aja anabụ maka na fa bụ ndị si na mụpụta ụwa ndị a bụ ụmụ atụ. anyị akpụchago afa ndị a niile kịta ife anyị na-emezi bụ ichigha wee na abụnye aja n'ukwu na ọtụtụ ife anyị kwucha na mbido mbido maka na ọ bụrụ ikwu okwu bụ osi o ọ bụrụ nwa bekee osi na ị ga-epruve inye proof ife anọzi n'ime kịta bụ iweta proof wee sọpọta ife ndị a niile anyị kọwalụ na mbụ mgbe anyị bido nwekọ igbo na chi wee kọwalịa wee na-agbadata ụmụ aja na bụ atomic children ụmụ ntụ na izuzu mmụọ ndị a nọ nwefa maka ịtụ afa si bụla atomic children ya ka ejikwa kpụọ fa ndị oso ndụ gbawapụta ndị a bụ ndị oso ndụ gbawapụta na mbido mgbe m ozi m ebe m ozi m bụ osu na oru ebịa m kọwaba maka osu kọwaa afa osu afọ kọwaa ife osu bụ tupu nwa bekee abịa wee gbaghali anya wee si na osu bụ oso ndụ ndị oso ndụ anyị bụ ndị oso ndụ gbawapụta anyị bụ anyị bụ were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka egwu onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọla atụ atọm atọmik. atụ ụmụ atụ ndị oge na ebe fanụ mana akwụsị fa ọ nke akpata na ọ ga anyị na-akọwa ife dị na mbụ o nwere mgbe m na-akọwa gbasalụ ịkpachi ịkpachi nke a bụ iji iji kịta biology wee kọwaa iji kịta bayọlọji wee nyekwa nkọwa n'ife ndị a anyị na-ekwu oge anyị na-akụ maka ịlọchi na ụwa anyị na-akụ maka ịlọchi na ịlọ ụwa anyị na-ekwu sị na etu ndị Igbo si neba n'anya n'ịlọ ụwa na ịlọchi na mmụọ na-arapụ anụ arụ na ọ ka nwere echiche na ife igbo chọrọ bụ ka echiche dị ka ọ ga-abụ ọ naghachite ọzọ ka o lụta ebe ọ kwụsịrị na nke mbụ ka o wee bidokwa ebe a wee bido njem ya nke a kpatara na igbo na-eme ife igbo asị na ọ na-achọ n'ụzọ ụwa igbo bụ ka ọ ga-esidela anyị mma ka ọ ga-esidela anyị mma okpukpu asaa ife ọbụla onye igbo na-eme bụ ọ na-eme ka ọ ga-esi wee dị mma okpukpu asaa maka na anyanwụ bụ onye igbo ga-ala ụwa okpukpu asaa ebe a na-atụnye aka kịta bụ epigenetics ọ bụ na ịbanye na sayensị nwa bekee nke a na-akpọ epigenetics ị ga-afụ ife ndị a m na-akọwakwa n'ime ebe ọ na-agwakwa anyị na the memory ebe ebe mmụọ a na-akpọ memori na ọ bụrụ na ọdịrọ na anụ arụ gị ọdịrọ na bren gị ọdịrọ na mkpụrụ obi gị ọ nke a ka igbo kpọrọ ịkpaghachi ọ nke a ka igbo kpọrọ ịkpaghachi ọdịrọ na arụ anyị a ọdịrọ na okpokolo arụ a nke a kpatara na okpokolo arụ a mechaa ume ndụ pụọ n'ime okpokolo arụ a banye na naanị na ume ndụ a naghachitechọta okpokolo arụ ọzọ na echiche niile nke mee na ndụ a na nke ọzọ a na-abata na ọka na-eloti ya na ọ ga-eloti okpukpu asaa nwa bekee wee welụ sayensị ọkpọ part of biology ọkpọ epigenetics wee bịa wee prove nke a ife a bụ ife ụmụ atụma na gboo gboo gboo wee bịa kọwara anyị sị na ọ bụrụ na ị welụ nwa iwere efi ebe e gbara ogige femego experiment a were efi tinyere ebe agbara ogige tinyekwanụ electric shock n'ebe agbara ogige nne efi wee dị electrocuted mgbe afọ ife mgbe afọ efi na onwe ya dị ọbụrụ ọnwụrụ anwụ mana ọ nwere electric shock mgbe nne efi ndị a na-amụ ụmụaka ụmụaka niile fa na amụ asaa asaa onwere ọnwa efi ndị a na-ekwu eje na dat eletrik fence etu a ka ọ dịkwanụ fa mekwalụ the same experiment with ụmụaka. okpukpu asaa ife ndị a bụ ife igbo na-akọwala anyị seven generations memory na-ekpeghachi na-enye gị ncheta ụwa okpukpu asaa ọ ọtụtụ ife ndị a bụ ife ife bụ ife jogbulu onwe ya na anyị bụ ndị igbo amarọ taa na anyị bụ ndị igbo amarọ maka na gịnị dịka ọnọdụ anyị etu ọnọdụ anyị etu ọnọdụ anyị si dị kịta n'ụwa dịka etu ọnọdụ anyị na nwa bekee si dị n'ụwa dịka etu esi nye anyị chukwu anyị na-efe na chukwu anyị na-eso ife ndị a niile bụ memori ka ọ na-enye anyị ka ọ na-etinye ka ọ na-edebe na mmụọ anyị ọ bụrụ na anyị bụrụ echiche ajọ echiche a nwụọ mana anyị elogharịrị ọnyabụ ililo anyị echegharịrị ọnyabụ echiche anyị echetara ife bụ na anyị bụ ndị Igbo anyị ga na-abịa na-adabakwa na ya bụ ọkụ nke a ife m na-akọwa bụ na ọ bụrụ na nwa bekee wepụla echiche anyị amamife anyị wee nye anyị amamife ọfụ nke emelụ ka anyị bụrụ ndị oru anyị ga na-agbanya bụ oru na-aga maka gịnị na o wepụgo ife bụ anyị nwa dịka ịtụ tụsi na mbụ ọ bụrụ na ife anyị na-akpọ eh, ejuna na ọbụbụ olile ejuna wee leba n'ime okpokolo juna bilo ọ na asagharị ka ejuna ma n'ezie n'ezie na ọ bụ ozi ejuna etu a ka ọ dị anyị bụ ndị igbo ọtụtụ n'ime anyị ya ka anyị ji si na onye na-amarọ ọmarọ ọmarọ na ọmarọ na ọmarọ bụ ozu ọmarọ mana ọmarọ na ọmarọ bụ ozu gịnị bụ ozu ozu bụ ife na-amara onwe ya onwere okwu ọnụ onwere ebe etinyere ya onwere nzagwalụ onwere ịkpụ iko. si ebe adọbala ya ka ọ ga-adọ ọ bụrụ na etu anyị si ghọta ife ikpeachi bụ ọ bụrụ na anyị solu usoro ife a na-amụta kịta na aja ọ bụrụ na anyị tụsabịa wee tụsalu anya n'ife nwa bekee kpọrọ epigenetics anyị ga-aghọta na ọnọdụ anọ nọ na ya bụ ajọ ọnọdụ ma ọ bụ na anyị ebidoro wee na-atụsa ụdị ozi a anyị na-atụsa kịta ozi a na-atụsa kịta abụrụ maka jebe ụka jebe akwụkwọ onye sọla eji ụka ya na-eje ụka ife anyị na-ekwu bụ mala onwe gị mala onwe gị kama na ife mma bụ na ịmala onwe gị ịmala onwe gị ọfụma efu na o nwere ife iji ụka eme maka ị ga-aghọta ife ọ bụ ka anyị mala onwe anyị maka na ọ nwere ọnọdụ edebela anyị ọnọdụ edebela anyị anyị ga na-echigha na-abakwa na ya na-azọnyekwa ụkwụ na ya bụ ọkụ maka gịnị dịka efi efi akpọlụ tinye n'ogige ebe eletrik shọkụlịa ọnwa na eletrik shọkụlịa nghọta ya na amamife ya ma na eletrik bụ ajọ ife ọnya kpata na ụmụaka ọ na-amụ seven generations na-agbalụ ya bụ fensị ọsọ ọnya kpata na ụmụaka afọ ọ mụrụ seven generations na fadị ejeru n'ebe fensị a dị mana emeda anya ọ bụrụ na mgbe fajekwulu ogige a ọ bụrụ na ogige a fajekwulu na ife fafụ bụ ife tọrọfe ụtọ tọrọ mmụọ fụ ụtọ mana ọ bụrụ ezigbo ụtọ ị ga-afụ na faga na-eje na ya bụ fensị ị ga-afụ na faga na-echigha faga na-echigha faga na faga na e, etu a ka ọ dị anyị nwa nọ etu a ka anyị bụ ndị oji etu a ka anyị bụ ndị igbo etu a ka anyị bụ ndị gboo nọ ma ọ bụ na ya kpọtero ịkpaghachi maka na ife ọbụla m na-akọwa n'ala igbo gbasara igbo ana m ekwu na ọ bụ alụ na m na-akọsa ụmụ ife ndị a niile na m na-akọwasị ife ndị a ọ bụ alụ ama m na m na n'ala Igbo na m ga-akpụ alụ maka na ama m na ọtụtụ ife ndị a na-akọwa bụ alụ maka na Igbo abụrụ ife a na-akọwa akọwa Igbo bụ ife a na-eme eme ife a na-ebi ebi Igbo bụ ụzọ ndụ igbo bụ ụzọ ndụ ọnya ka m ji si na mụ na unu na ọka ka anyị ofu arụ ndị igbo ya bụ na arụ nke a kwụsị na aga m echighatakwa wee bata na arụ nke ọzọ na-abịanụ ọnwa ile na ịtọ ka m wee kọwadazie etu ife ndị a niile anyị na-akọ gbasara mmụọ etu anyị si wee tinye ya n'omenala igbo ọbụla ife a na-eme eme ọbụla ife a na-ebi ebi ya n'ezie n'ezie na m na-akọwa bụ ụzọ na mkpa ọdịnala igbo dị ụzọ na mkpa omenala igbo dị ọtụtụ ife ndị a anyị ji egwu egwu ọtụtụ ife ndị a anyị chie na ọ nwere ife fa maka na anyị na-ekwu aja ana na anyị aghọtara ife anyị na-akọwa ọtụtụ n'ime anyị na-ekwu o aja na ogbunike ebe m si bịa aja ana ogbunike ebe m si bịa bụrụ sọsọ aja na ogbunike nke ebe anyị na akụnye ji ebe anyị na akụnye ede ebe anyị na-azọkwasị ụkwụ ọ na-akọ maka okike ụwa nke site na mmụọ pụta n'ife ọ na-akọ maka ijele mmalite ije nke ụwa ọ na-akọ maka ezumeezu, izumezu na izuzugbe ifemelụ ndụ ewee kwudo ọ na-akụ maka ike ọ na-akụ maka ịdị duu ọ na-akụ maka apịa ụmụ ife ndị a niile m na-akpọ afa ịma mfụfa n'ụwa ịma mfụ apịa n'anya ịma mfụ izuzugbe n'anya ịma mfụ ezumezu ịma nji anya gị fụa nke na-afụ ezumezu mana ife ndị a niile bụ na ndụ dị ife ndị a niile bụ na aja ana ife ndị a niile bụ na mụnwa bụ nwa aja ana na gị nwa bụ nwa aja ana na ife ndị a niile dị n'ime mụ na gị na ọ dị na akpụkpọ arụ anyị na ọ dị n'ọbala anyị na ọ dị na isi anyị ntutu anyị na ọ dị na nke a bụ ife nke dị na n'ụwa nke a bụ ife nke dị na arụ. mana o nwere ife ọzọ ọ dịkwana ya nke na-anọrọ n'ime arụ a nke a bụ echiche echiche anọrọ n'ime arụ mind consciousness anọrọ n'ime arụ ọ nọrọ na brain ọ nọrọ na heart ọ nọrọ na kidney ọ dị boundless ọ dị non-physical ọ nke a ka igbo gwara anyị n'ikpeachi unu ewe n'iwe o jelụkwanụ ka m tinye batrị yes gbaghalụnụ enwe m kọl bịakwa tikwa foonu m on ka batrị anyị wee daa anwụ na ya bụ na igbo dị omimi igbo dị onye igbo dị omimi onye igbo ịghọta onwe onye igbo ịbụ onye igbo onye igbo ịmụta igbo bụ onye igbo ime igbo maka na igbo na okike na chukwu gbalụ ndụ ndị a ịma ntọsafa atụsa ya bụ na mmadụ ekwesịrị inye onye igbo chukwu chukwu abụrọ ife mmadụ na mma onye ọzọ ga-enye onye igbo chi okike abụrụ ife onye ọzọ ga-enye onye igbo maka na onye igbo na mmụọ nke bụ eneji maka na chukwu a kpọlịa anyị afa ọ bụrụ afa ndị ọkpụ na igede balịa chi ukwu etu anyị si nwekwa n'afa a igbo ife ọ na-akọwa bụ atụmatụ ka ọ na-enye ọ sịrọ gị na ife ọ bụ ọ na-enye gị atụmatụ ife ọ dị ka ya etu osisi igbo gboo ọ na-enye gị atụmatụ ife ọ dị ka ya ọ sịrọ gị na ife ọ bụ chukwu bụ atụmatụ ife ọ dị ka ya ọ bụrụ ife ọ bụ ọ sịrọ gị na ife ọ bụ mmụọ bụ mmụọ ife igbo na-akọwa maka mmụọ bụ ife anya na ya bụ na ụmụ atụ chukwu ụmụ atụ dị n'akpụkpọ arụ ụmụ atụ chukwu nwere amamife n'akpụkpọ arụ mana amamife fa n'akpụkpọ arụ akwụsịrị n'akpụkpọ arụ fa akpụkpọ arụ gaa amamife fa na-aga ọ ya kpata na m na-akwụsị na ife m na-abịa akọwa bụ multi-discipline na onye mụta igbo ọmụta ụwa onye mụta ụwa amụtago ife niile onwero na ndụ ka mmadụ ga-eji ekunye si na ya na-eje ego akwụkwọ nwa bekee na ya na-eje ego 360 degrees chemistry is one degree physics is one degree biology is one degree ferika erika ma anthropology ma sociology ma law faka nkụ onwere onye ga-agụcha the whole 360 degrees mana n'ezie n'ezie isola ụzọ igbo ịghọta ife ndị a niile maka na igbo tụsalụ gị ụwa maka na ndị gboo ndị mbụ ndị ọkpọ na ndị egide Onye kpata na onwero ife igbo na-akọwa mmadụ ga-apụta onye ghọtara igbo kịta like onye ọbụla ghọtala igbo ọfụma ị ike ịnọ gị na onye ọbụla si na ya bụ doctor in in in whatever let's say doctor in in in agriculture or doctor in in in sociology gị na onye afọ ga-anọ na-akpa nkata ị na-akọwali ya nyanwa na-akọwali unu a na-aghọta ọnwụ unu maka gịnị na igbo jikọta ife ndị a niile ọnụ mana nwa bekee bịa tụlie anya na ọ bụrụ na ijero nke a na ịma nghọta nke a ya bụ na ife niile anyị na-akọwa bụ ka ọ wee nyelụ anyị bụ ndị igbo aka ka anyị wee lụta na anyị bụ ndị na-ejefe ụzọ ife ndị a niile m tụsa kịta mba aka anyị mba aka anyị bụ ntụ na izuzu mmụọ nke a na-akpọ kabọn mba aka anyị bụ ntụ na izuzu mmụọ nke nwa bekee kpọ kabọn kabọn esoro n'ụwa bịa kabọn anọgolia tupu ụwa apụta dịka anyị si n'elu taa, ọ sị na ụwa gbaa duu na-eku ume na-eku ume na-eku ume ka nwaanyị ime wee lue ofu ụbọchị ọgbawa gịnị bụ ife afụ gbaa duu na-eku ume na-eku ume wee gbawaa ọgbawapụta mkpụrụ ndụ ọgbawapụta mkpụrụ ndụ tupu ọ na-agbawapụta mkpụrụ ndụ kedu ebe mkpụrụ afọ si pụta kedu ebe mkpụrụ afọ ọgbawapụtalụ si pụta kedu mmalitie maka nke a bụ akụkọ anyị bụ ndị igbo ebe ndụ anyị si bido ya bụ na anyị na-ekwu maka mba aka anyị ọ dị sọsọ mba aka anyị nwere n'aka na mkpụ ụkwụ anyị nwere n'ụkwụ ife ndị esoro e n'ụwa bịa o nwere na mpaghara mpaghara okike ọzọ osili pụta bụ kabọn tupu anyị fụbazie anyị anya na ndụ nke ọzọ bụ anya anya mụ na gị ife nọ n'anya mụ na gị bụ hydrogen mmụọ awala ọgọdọ maka na igbo gwala maka hydrogen atọm kpọọ ya mmụọ awala ogodo o n'ụwa abịa o si n'ụwa ọzọ o si n'okike ọzọ etu a ka ọ dị ọbala dị mụ na gị na-arụ oxygen ọnya ka anyị ga-eji wee lụta mgbe igbo na-agwa anyị maka eke na oye na afọ na nkwụ ọ bụrụ ife ndị aka igbo na-agwa ya maka ya ọ ga-eke ukwu pụta mesịa ọ sị na okike gbawa anya mmụọ ndụ gbawapụtalụ anya mmụọ na-abụ si pụta o mesịa fa naghachi chighata ọzọ afụ eke ukwu n'elu ugwu ka ọ nọ na-agba egwu arụwa niile bụso ọkụ ọkụ tupu ọ kpọọ ya si na ya acha anya ọkụ taa dịnụ kedu onye bụ oseni na obie mmiri si anya bulu mmiri bujelu nwunye n'ụwa nne m akụ ya bụ na anyị na-ekwu maka hydrogen hydrogen adro airbound ọ dịrọ airbound ọ ife ndị a niile ka anyị ga-eji ghọta ọ bụrụ na igbo si na aja ana na-ejide mmadụ mụọ na ana na-ejide mmadụ oge ejide mmadụ maka gịnị na ọ nwere ebe ịpụ gbapụlụfa o ebe anyị pụrụ fa ebe ọbụla anyị eje na anyị rapụgodo ụwa jee nọrọ na moon anyị na fanụ anyị rapụgodo ụwa jee n'ọrụ n'ọnwa anyị na fanụ onwere ebe anyị fụ gbapụlụfa ife a ka anyị ji wee ghọta ife ndị igbo na-akọwa na onye na-emelụ anyị na-emelụ onwe ya maka n'ezie n'ezie na-anyị ibe echiche anyị anyị ibe echiche mmụọ anyị ibe echiche aja ana anyị bụ ya bụ mmụọ ụwalụ ọgọdọ ma anyị awalụ ya bụ ọgọdọ dịka kabọn anyị awalụ ya bụ ọgọdọ dịka ee eh, atom atọm anyị awalụ ya bụ ọgọdọ dịka aja a na-eme igbo eme ife ndị a niile a na-akọwa kedu ife anyị ji akọwali ya kedu ụlọ oge abalị anyị ụlọ ọ abalị anyị bụ na ọ ga-eme ka anyị wee nwee ike nghọta ndụ nke anyị nọ n'ime maka na dịka ndị igbo anyị enwerozi nghọta ndụ onye kpatara na anyị na-etinye isi ọfịa anyị na-etinye isi ebe dị iche iche anyị na-achọ ọtụtụ ife mana ọ bụrụ n'ime ife afọ ndị niile afọ anyị na-achọ ka ụwa ụwa kụrụ ọnụ ndị na-enwero di na-achọ di ndị na-enwero nwa na-achọ nwa ndị nwelu nwa na-achọ ego fa ya ejekwụlụfụ ụgwọ akwụkwọ ndị nwelu nwoke na achọ nwaanyị ndị nwelu nwa nwaanyị na achọ nwa nwoke ndị lụrụ naanị na-achọ ilu ụlọ elu ndị dị gelegele na-achọ ibu ibu ndị na-achọ ibu ibu na-achọ ibu ịdị gelegele ọdọ ebe ebe mana n'ezie n'ezie na ndụ ndị Igbo na ndụ ndị mkpọkpụ na ndị egede ife a nọrọ n'ụwa a ime bụ ịghọta ndụ anyị nọ ịghọta ndụ na ichebe ndụ na ime ka ndụ na-adị ogologo na ife ọbụla agwa ọbụla anyị na-akpa n'ụwa na anyị ga na-akpa ya n'ụdị ọ ga na-eso usoro maka na ọkwa ndị nọkịta ndị nọ na mbụ nọkịta ya bụ na anyị na-ekwu ndị ọkpọ na ndị egede anyị na-ekwu ndị gboo anyị na-ekwu ndị ga na-abịa abịa ka anyị malụkwa n'ofu ife aka ụka bụ onye ka igbo ji wee gwa anyị si na taa bụ gboo afụ anyị afụ ka ọka bụ ya bụ na anyị ga-aghọta onwe anyị anyị ga-aghọta ụwa anyị site n'ịghọta ụwa anyị anyị wee nwee ike mmalụ ka anyị ga-esi wee nwee nwekọ na mmekọ weta ndị anyị na-afa na-eme ife kịta maka na anyị aghọtara maka na anaghị echiche nke anyị ọtụtụ n'ime anyị na-ada ọya na-enwere isi na ọdụ maka fa na-echegbu onwe fa n'echiche efefa ga-eme ụwa ka o wee zuo ụdị ezu oke mana ofu ife na ife anyị ga-amụta n'ime ife ndị a niile dịka anyị e si kwuo aja ana dị n'iche n'iche na-abụ na ọ bụrụ na m bụ nwa ogbunike aja na ogbunike bụ nyanwa na-achọ m ị bụrụ onye abagana gị na aja na-aba unu gịnị abụ ndị gbara ndụ mana ife ndị a niile na-akọwa na ife ndị a nọ n'ime anyị ụmụ ụwa anaghị nwa ka ọ dị ịlụ Idebefa maka na anyị nwa na-edebekwa ndụ obele oge anyị abanye ede ajana mgbe anyị ga-abanye ede ana anyị ebido wee na-akọsakwa ife etu ife dị iche iche dị naanị si enye anyị ndụ ekenekwa m na ụmụnne m ka ọ daa etube n'ogologo rinne mana ka anyị malụ na ife niile m na-akọwa bụ na a na-eme igbo eme ka anyị kwugide ya tata eluigwe ada ọ bụ na anyị emere eme ọ bụ na anyị ebiri ebi ife ndị a bụ ọ dị ka parot mmadụ kụziri ka o si asị helo si helo ejiri ụjọ eme igbo onye ghọtala onwe ga-abụ ife ọbụ. etu mụnwa bụ nwa ewu bụ nwa ewu aga m aghọta onwe m na-ata afịfịa na-atasịkwanye ya ike ọ bụ na nje nyụpụ anyụpụ ka nyụpụ akpụrụ maka na ewu ka m bụ kene ọma na ụmụnne m ka ọ dịbakwanụ nke taa agba m na anyị abanye ego ebe ozi miri emi ehe nweezi ife na-atọkarịsịzi ụtọ mana chukwu nye aka mee ike oge ọzọ anyị ga-abịa n'izu ụka ọzọ ka m chụke ofu akụkọ ma kụlụ unu ka ka anyị wee na-enwetụkwa n'obele aṅụlịnụ <laughs> daalụkwanụ daalụkwanụ ebe unu anọ na daalụkwanụ daalụkwanụ daalụkwanụ anyị nọkwa na YouTube ee eh, Ngozi Chukwuka Adaobi jele daalụkwanụ ụmụnne m ka chi unu ọ ya adịla unu na mma o ise o